you did not tell the man of God si biko kpere m ekpere ka eru nne na-akụ ọgbachiri ya agbachi oke unu mere exchange ebe akọ ka ọgbachiri ya pụọ mepere m ya lekwe lekwe lekwe nga ọ nọ lekwe lekwe isi man of God mgbasa kpetere unu m ekpere mee ka i see ọ sị gị man of god please pray for me ya sị ma enye ya ego nwoke mmadụ ewere 400,000 naira nye ya si ya next time ọ jụọ ya ajụjụ ya kwuo ihe ọ na otu now otu miracle akụkọ mgbe a na na-ajụ ya miracle kọrọ akụkọ ka onye ka nọ na pit of pit bekee adịghị m mma n'ọnụ ọ kọrọ akụkọ ka onye azịnụ onye nọ pit of hell n'idiri ka onye ga-achọ ọseta ịta aka otu ihe m ji bịa nga ka m zie unu ihe n'elu isi nwaanyị ka m nọ na-agbagharị moto m akọ taa skibo mechipụ ọnụ mechipụ ọnụ gị maka ka i wee kwenye elu evangelist Ebuka Obi ama m ị na-achọ fevọ ka e wee kpọọ gị ezigbo mmadụ ka ndị Zion wee si n'ibụ ezigbo mmadụ ka iji wee na-ebochi disgel ọnụ abi iwe na-ekwu ihe disgel ekwughị ọkwa vidio nka nso wee wọọchị ya ka ị na-akọwa ya skipo onwe mgbe dizga ji wee sapụ ọnụ si Ebuka Obi na ya chọrọ ego mụ na gị na-abụ maka odu na onwero ekpele a ga-ekpe n'isi dizga ka dizga wee fụba ụzọ so ka ezi iji gị na-akpa mmadụ maka wee na-afịtọ ya ọnụ ọnụ na afịtọ ya since yesterday wee na spread news that na the girl ego ka o ji ele yon na Zion a girl kpuru isi ga-alụ Zion ọfụgo the way Ebuka Obi si agwọ ndị mmadụ ọfụchago everything o wee sị ka ọ gaa ka ọ malụ ma ya nwere onwe ya oge experience kwuru ise mmiri akụ aka gị na apa mapụta na-akọ ihe na-enweghị isi jos ka dịzi ka nọ na digel abụ ọzọ ezigbo mmadụ ka na digel ego jeli na sayon why are we like this common ka ikwu ekwere oge okwu skibo i'm very very disappointed in you my brother na-egodo m vidio ebe ego gosi m vidio ebe dis girl si e, ebepụgobi ya nye ya ego ọkwụnye dịga na-agwa ya bụ na ya chọrọ ya help ya daddy help me ọ ya si ya help me in everything in anything mgbe Ebuka Obi jụrụ dis girl chọrọ ọfụ nwa ya the girl si yes na ya chọrọ ịfụ nwa ya I know you like to see your baby. ka ibo mbụ maka nna ajụ ajụjụ a ọ bụ na digela achọrọ healing ka ezikosi wee chọkọ ọfụ nwa ya onye kpuru iso na-afụ ụzọ na-ekwu nke bụ eziokwu na anụ na egwu chineke ma lụkwanụ na akwa nwa ogbenye na-emetụ chineke n'obi maka na dizgele nwere ọzọ ga-ekwuli ọnụ ya ka nke nwa bụ skibo nke na apa ama ji wee na a spread yali fake news ihe digele ekwughị nsị na o kwuru kemgbe dizgele ji wee si ego ka ya chọrọ kemgbe o ji kwuo okwu ego gosi m vidio ebe dizgele menchọn lụ since eji ajụ ya since ebukobi ji ojuo ihe na ebukobi jụrụ ya yesterday Go na ebe the girls mention lụ na ya chọrọ money ee eh? ọ bụ na ị ma na ịmakwu nwa eziokwu wepụ mechenu kamera gị je zuo nke bike one side now. stop attracting calls for yourself o oh.